came from Albania yeah. for business. Charad, call me to group. I'm one for Oceana, on one island. Mo lọ sí ọwọ́ ní ṣiṣẹ́ ẹgbẹ́ Lagos wẹ́ẹ́ sílẹ̀ ní Palace lábọ̀ fún àwọn ọmọ wa ọmọ wa eru eru wetie ɛbɛ nnɔnwa ni ne paa buruburu ɔsaata ɔwɔ tɛsi n'ɔnwa biara dimensia afuronke oyi wɔ fukui atoni afuronke ebi na esi anu na azu na eyari bɛ ti sɔ sɔ ɛna to ba lɛ yɛ biri ɔnwa yɛ biri ni ka ma wetie ɔnwa ɛsɛ nnɔnwa ɔna yɛ kpa so wɔ kina. ntaleɛ na ɛti ɔse ahyɛ ɛdi ɛsu wɔyɛ na akyɛ bɔɔl ɛyɛ ahyɛ na atati ɛdu ogu si abɔ ɔsɔ mi wuro ɔlɔlɔ okuru bɔ ba tiri ta ti di na ɛsi yɛ bɔ nga bɔɔl ɛdɛ nu ɔmu ɛkɛtɛ ɔra ɛlɔ yi wɔn ata. ọ̀sà wá. àmì ìmọ̀lá yìí ẹ̀wù ní ìwé bí ìwé látọ̀ lẹ́yìn ọmọ bá yìí sí náà kí ẹ̀rẹ́ bẹ̀ ta ọ̀bí àwòrán yìí ẹ̀kẹ́ lẹ̀ tẹ̀rẹ̀. èzù ndo èfi ọ̀sà wá. man and earth through Christ our Lord. Eze dọ̀ọ̀rọ̀ mma etu ọ̀sán local government. Wa wa. the Babazeri ma Leki ma Yoruba na local government go to eze dị ọra mma ichiri ịchapụ azụmta ya adịghị mma na aka eze anamaka na nata mmezi animation mgbe ezi eji na na na a ibezie jibe ndị na eze a Ukwete na ba Jesus Christ onye nwe anyị. a. A na-agụba aka a. Mma gbara gburugburu bifọ. Ịba wuru ndị etodo ọra mma. Ihe bụ bedeng nga yan po ay alung bakla nke ka ọkọ igwe anyị wee mbọsa na nke ahụ fake na ka si wee marụ ọfọ ọwụ na anyị ji bụ obere ọfọ ike so gị nzu a jebezie enwere ihe ọkọ̀ fún kí ìṣọ̀ra pé. Yes, okay. Hey. na anyị mụta anyị mara onye bụ mana ọ ga-akakwa mma ka isi anyị isi n'ọnụ gị wee kọrọ ọranaeze na-ekiri gị n'ụwa niile gba gburugburu ee otu afọ gị n'obodo isi wee pụta na otu ụbọchị nketa maka echichi nke chiri ụbọchị obodo si wee dị eh, ụmụ abụọ ọnwa gburugburu echibere m n'ala Lagos ebe a ndị Igbo ndị ọhanaeze and the crown head nke Ezigbo taa ndị tiosa na ndị ọhanaeze na ndị oke niile nọ na etiosa lokal gọọmenti wepụtala taa ha na ndị ọhanaeze na ndị igwe niile nọ na Lagos na ndị Igbo ewepụtala nsị ka m bụrụ onye ndu bụ eze Igbo etiosa so taa obi dị m aṅụrị n'ihi na ọrụ ọbụla mmadụ na-arụ wụchi eziokwu na chineke ya emeriri ịkwụ ụgwọ n'ụzọ ọbụla n'ụzọ so chineke emeela ọbụọ m ji aka m wee wepụta onwe m ọ chineke sitela obi amara ya ka o ji wee mee ụbọchị nke taa ka ọ dị etu so ala m ekele chineke na nzube ya niile n'aha so obi dị m aṅụrị na ihe ọbụla e na-eme na Lagos na-eme kwado gọọmenti ya n'ebe a onye eze kedu mmekọ gị na eze igbo Lagos steeti ihe mere gị obi ji wee sị ka na nwoke abụ onye kwụ n'azụ kedu onwere otu onye gwara gị ume e, mmekọ mmiri ya etoole ọ bụrụla ọ bụ ihe dị ka ọ sị before gold abụrụ gold leya esi ya n'ọkụ afụgo m mmekọ ya bụrụ onye eziokwu bụrụ onye bụ ndị igbo n'obi bụrụ onye ihe ọma onye na-emere obodo ihe ọma leleghị nkwụcha nwa ọ bụ ngecha ndị mmadụ n'ihi nke a sinsi m ji wee bụrụ nwata miliya ya ji wee soro wee rugide ruo Lagos wee sokwuwa ruo obodo oyibo jee obodo dị iche iche ewee nghọtala ya bụ nwoke e ebe enye eziokwu ewee nsịla ebe ọbụla ọ nwụrụ ka anyị nweghị eso ya nwụrụ ya bụ mmekọ mụlụ ya abụọ taa ka o bidoro n'ọbụ mmekọ nke Chineke jiri aka ya wee bidoro so ya ka m ji wee asị na ebe ọ bụla anyị akwụkwọ ebe ọnwa ọnwa ndị Igbo niile ọ ga-asị m ọ ga-amasị m na ihe bụ onye ọrụ ka a na-akpọ kpakpando ee ọ ga-asị m ka amasị m ka ikwuo ihe ị hụrụ maka kpakpando ihe ị ga-ekwu maka kpakpando kpakpando bụ onye ozi nke ụwa niile maara so anyị na-ekelekwa kpakpando ha rụrụkwa ọrụ ha rụsi ọkọ kọ ní fífi o. àlàkà ni à ń bẹ́ẹ̀ yọ ọ̀sán máa ti jẹ́ ẹ̀yà tí náà yẹn. ṣé ọ̀gá máa ń ga tó ní ká kọ́ yọ̀mú jáde dé yọ̀bọ̀ fọ́ o. ẹ̀sìn ẹ̀sìn ìbò ọkụkọ ya mere mmepe aka ọkụkọ ya mere mmepe aka ọfọtụrụ ọfọtụrụ ụzọ ọjọọ dị ọmụlọ ọjọọ dị mma aka hello mmetụsi unu arụ